ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo na-edere unu ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne na nwoke obichukwuto na ebere chukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akala ndị Baptist Mission asosieshon nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime eru nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si eru nso n'oge ugbu a ọzọkwa ka udo nke chineke nke sudoye dịrị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen na-ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-atụgharị uche site n'ego akwụkwọ nke chineke akwụkwọ nke joshua dere joshua isi nke mbụ a ga-agụ amaokwu nke ise nke saa joshua isi nke mbụ amaokwu nke ise ruo nke asaa ọ sị ọ dịghị nwoke ọbụla ga-eguzo onwe ya n'iru gị ụbọchị niile nke ndụ gị dị ka nnọnyere nọnyere moses otu a ka m ga-anọnyere gị ngaghị ara gị aka ngaghị arapụkwa gị ịdị ike nwekwa ume n'ihi na gị onwe gị ga-eme ka ndị nke a keta ala ahụ nke m hụrụ nna m nwụrụ nna ha iyi nye ha naanị dị ike nwekwa ume nke ukwuu lezie anya ime dịka iwu ahụ niile nke niile si dị nke mozis bụ oru m nyere gị n'iwu ewezugala onwe gị na ya n'aka nri maọbụ n'aka ekpe ka ị wee nwee uche n'ebe ọbụla ị na-eje ka chineke were ebere ya gozi okwu nke a ka ọ mịa mkpu n'ime anyị nyekwana anyị ngozi nke pụrụ iche dịka kwesị n'ihi jizọs kraịst bụ onye nwanyị na-aga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi akụ ga-abụ naanị dị ike naanị dị ike na-abụ isi akụkọ anyị n'ụbọchị nke taa eri mbọsị a ka anyị na-adị atụgharị uche ọbụladị site na akwụkwọ nke joshua anyị afụgo okwu nke joshua na okwu nke chineke ji wee kasi joshua obi fụkwanye okwu nke agbamume n'ụbọchị nketa anyị ga-eleba anya ọbụla dị naanị n'okwu nke chineke gwara ya nke na-eme ka ọ dị ike chineke bụ onye kwukwanye okwu a wee sị naanị dị ike ile anya ị ga-amata na onye ọbụla achọzi ike n'ebe dị iche iche ụfọdụ na-achọ ike n'ogbu mmiri ụfọdụ na-achọ ike n'ukwu ụfọdụ na-achọ ike nke ha na ndịda ụfọdụ sikwanye nọọ ego bụ ike nke ha ụfọdụ sikwa nọọ mmadụ ha maara ka ha eji naanị si bụ ike ha ụfọdụ asị gị nnọọ na-adịjikwa ha n'afọ na-enweghị ike um, na ha pụrụ ịlụ ọgụ ma bụrụ ndị na-abata oke mba ihe eh, a niile bụgasị ike dị iche iche ma n'ime ike niile a efu na ike ezuru oke n'ihi na mbụ ọgbajuo dọrọ efu na ike a na-agharịpụ mmadụ Mgbe ndị kpachara ndị nwere ikikere nke ịkpata ego nwebiga ego oke ma mgbe ya ya bịara ịfụ na ego ha apụghị ịzụ ha na ya ha bụrụ ndị nke ike ọnwụ ribiri nwekwanye ndị nke ike ha gharịpụrụ ọbụna dị mgbe ha nwere ntụkwasị obi maọbụ anya n'ebe anyị ahụ o nwere otu nwoke nke jere na ebe na nke nwe dibịa wee gwọta ọgwụ iji wee bụrụ onye ike mbosi ike gharịpụrụ ya olachighi azụ na nke nwa dibịa ka na je hakwa ike ọ bụzie na nwa dibịa o jere na nke na nwa dibịa anwụgo wee na-etizi ka ezi a anyị nwetazi ike ebe ọ bụ na nwa dibịa nke nyere ya ikike nke gwọrọ ike nye anwụgo o wetazie na mmezu na ike nke ya nwekwuru bụ ike nke ga-agharịfe ya n'ihi na onye ahụ mere ike nke ahụ anwụgo na nwere onwe na adịghị sevu gịnị ka anyị na-akọwa ihe ndị a niile bụ ihe chineke mazuru wee na-asị na ike niile ga-esi n'aka chineke wee bịa jizọs bụ ike nke chineke o wee bịa ebe n'ihi na ọ matara na joshua dịka mmadụ n'ike ya ezughị oke n'ike ya ga-agharịpụ ya n'ike ya ga-ewetara ya mbibi ma naanị inwe agbamume na ike nke site na jizọs kraịst nke site na n'ime nsọ bụ ihe ga-eme ka joshua wee gbagide ọsọ a isi njedebe ị chọrọ ịgba ọsọ gị isi njedebe ọsọ nke ije ozi nke chineke ma ịbụ mmadụ dịka chineke si wee kwado ọbụla dị n'arọ nke anyị gị ka ọ na-atụ atụmatụ ka joshua na ndị nke israel ya n'ala nke ekwere ha na ya na amaokwu nke asaa naanị dị ike nwekwa ume nke ukwuu lezie n'anya ebee ka ihe esi ya dị ike ebee ka ihe esi ya enwe ume nke dị ukwuu n'otu aka ahụ wee na-agwa ya naanị gị tụkwasị obi naanị gị ewezugala onwe gị na iwu nke ya nyere moses iwu nke o nyere moses na-abụ okwu nke chineke nye anyị n'ụbọchị nke taa okwu nke chineke akwụkwọ nsọ nke chineke bido na jenesis wee ruo na revelation bụ okwu nke chineke nyere anyị n'ụbọchị nke taa ọsịa si anyị ewepụla onwe anyị na ego akwụkwọ nsọ kwa ụbọchị ịtụgharị uche kwa ụbọchị ihe na-ezukọ na-enwekọrịta mmekọ dị ka ndị nke kraịst ụbọchị n'ihi na ụfọdụ na-agharịpụzi ha adịghị ajụzikwa ese ha adịghị agazikwa ụlọ nsọ nke chineke ha dịghị enwekọ mmekọ na ndị nke kraịst na ụmụ nke chineke ndị ọzọ ha na-akpaso naanị ha ihe ha abụghị ka chineke si wee chọọ chineke chọrọ ka anyị na-enwe mmekọ dịka ụmụnne na ụmụnna nke kraịst na-agakọrịta akwụkwọ nsọ na-agakọrịta baịbụl stọdi na-agakọrịta mbụ ihe niile ma nkwado niile nke chineke nwere n'izu banyere ndị nke ya mgbe ị na-eme ihe ndị a ị ga-afụ na ị enwe ikikere nke na-esite n'okwu nke chineke were apụta kwa ụbọchị n'ihi na okwu chineke na-agba ume okwu chineke na-enye ike okwu chineke na-eweta nkasi obi okwu chineke na-eweta ngọzi pụrụ iche okwu chineke na-eweta ịtọpụ mmadụ n'agbụ akwụkwọ nsọ mere ka ya ọ na okwu nke chineke ga-eme ka mmadụ bụrụ ihe ewuliri elu mgbe okwu chineke jupụtara n'ime gị ọ dịghị ihe mkpagbu ọbụla ma ihe mbibi ọbụla nke ji ebugharị gị n'ọnọdụ gị ma naanị dị ike na gịnị n'okwu nke chineke ọ matara na ọ bụ na joshua atụkwasịghị obi n'okwu nke ya nke ya nyere n'iwu na moses na ọ ga na-anụ ihe ndị mmadụ na-ekwu naanị ihe ndị mba ọzọ na-ekwu naanị ihe ndị iro na-ekwu banyere na unu agaghị anapụ anyị ala nke a bụ nke nke ọzọ bụ nke ọzọ dọrọ n'agha na ihe ndị ọzọ dịgasị iche iche o wee mee ka gịnị mee ka o nwee ilezi anya na ntụkwasị obi n'ebe ukwu nke a dị si gịnị na-ewezigara onwe gị n'ebe ukwu anọ n'aka nri ma ọ bụ ka n'aka ekpe ka o wee nwee uche n'ebe ọbụla nke ọ na-eje okwu chineke iji wee hiri isi ga-eme ka ị nwere uche nke pụrụ iche ga-eme ka ị bụrụ onye nke kwudosiri ike ga-eme ka ị bụrụ onye nke nwere amamihe okwu nke na okwu chineke ga-eme ka ị dị ike ọbụla dị mgbe ajọ onye ahụ na acha ibibi gị okwu nke chineke ga-eme ka ị dị ike karịsịa n'aha jizọs narọ nke a iyi onwe ntụkwasị obi n'ebe okwu a nọ ekwekwana ka mmadụ ọbụla duhie gị si gị na okwu nke abụrụgo nke ochie mata na chineke bụ chineke nke mgbe ochie chineke nke ugbu a wụrụ chineke nke ọgwụgwụ ebe ọbụla ị nọ naanị okwu nke a mata na chineke hụrụ gị n'anya wee mee ka okwu nke a wee na-eru gị ntị n'ogide ugbu a ọ bụla ịnabata gị jizọs kraịst dịkwa enwe gị na onye nzọpụta gị ohere dịrịkwa ogede ugbu a ọbụla dị iji wee mee ka ị bụrụ onye amụworo ọzọ hulata isi n'ebe ọ bụla ị nọ kọsara mkpa gị kọsara mmehie gị n'ihi na ọ ga-eme ka ị nwee mgbanwe tegharị egwu ọnwụ ọbụla dị na-arọ nke a n'aha jizọs kraịst onye nwaanyị eme ka akpịrị chineke onye nwaanyị nke pụrụ ime ihe niile chukwu dị nsọ lee ndị oru gị ndị a ndị nke nụrụ okwu gị wee were okwukwe wee bịa wee kwena ya azọpụta ha onye nwaanyị mere ha ebere kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ nye ha udo n'elu udo nyekwana ha amara mere ha ebere ka abụ nne nke ya site na mgbe a wee nwee ndụ ọhụụ na ndụ nke ebighị ebi onye nwanyị ka ị na-eme nke a kafe bụ onye buliri ha gozi agozi n'ihi jizọs kraịst bụ onye nwanyị eme kwere mere nke a ekele dị chineke n'ihi na eburugo na azọpụtara chineke edebaba afọ gị n'akwụkwọ nke ndụ naanị dị ike kwudosi ike n'okwukwe n'okwu nke chineke matani na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee akọ mgbaama ma ọ bụkwa na ajụjụ na ihe mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 081 329 00111 ma ọ bụkwa na 08056 ka udo nke chineke nkechasị udo na-edoro n'ebe ọ dịkwu si na jizọs kraịst bụ onye amen